achọrọ m ịmanye anụ n'ihe gbasara ntọrọ atọrọ akwa ọkụkọ n'ikwu eziokwu ọ bụ ihe gbanwojuru ọtụtụ mmadụ anya ọ bụ ihe mere na mberede mmadụ mmadụ na-atụghị anya na ọ ga-eme n'ihi ihe akwa ọkụkọ na-ekwu na chi ga-etido agbawa ọsọ na ịkwụpụ ndị mmadụ n'ọkụ achọrọ m iji ihe a wee kụzikere sọmbọdụ ihe ka anyị ntị onweghị onye ike ya dị n'ụwa nobody has it all onwe onye nwere all the powers onwekwere onye nwere everything in ụwa we need each other onwe belivru n'ụwa na akwa na nwere ike bịa kpọrọ akwa ezokwa ọ gago bata but who vụrụ ebe believe ụfọdụ si na ọgụwa disapia na o disapia na a ga-agbagbu mmadụ ya disapia godi ma ọ bụ ka mmadụ even though he didn't disappear akwa gbagbukwara mmadụ dị ya a na-enwude pastọ a na-enwude bishọp a na-enwude fada onye ọbụla ka ngo no so nobody should claim anything ọ bụrụ na jehova echeghị obodo n'efu ka mmadụ na-amụ anya it can happen to anybody it can happen to me or you anybody ọ chukwu na-enyere mmadụ aka mmadụ na-agbaghara nsogbu ka mmadụ ọbụla ha ji iji ọnọdụ ọbụla ị nwere etu ọnụ ọhịa m na-achọ ịgwa ma akwa ma ndị na-efo esonye ya ma ndị ma mụọ na onwe m ka anyị hapụ iju ihe ọbụla anyị nwetara n'ụwa na-etu ọnụ nobody has it all. nke abụọ mara ihe ị na-epost na soshal midia emezina ụmụ mmadụ akpịrị ogologo na-efe ego mgbe niile ka a kwenyekwere na ego ugwu ego bịara abịa ọ ga-ala na ha richi mmadụ dị ụbọchị ọbụla ọ ga ị ga-ada ogbenye ị ga-adakwa ogbenye mana mmadụ ole ka ijiri ego ị nwere wee gbanwee ndụ ha that is the best investment ọ bụghị ịrụ họteelụ ndị ndị mma mana ihe na investment iji wee kwado unu hụrụ mgbe kubana mere deri nne ya asị na m ejilie mmiri ama 800 and 900 nama one onwe nke ogoro ụmụ boys ndị otren ndị nwere invest take care of that burial instead of mmadụ ịtụfu ego na burial he made more money because he has invested in human being akwa ana m eme ga advice n'ihe ọnọdụ ego ndị ya na-aga efe omeke imini invest in people o wezuga ego unu aha ma m gbanwe ego ọbara sodo dịka ego ọbara na-emenwu invest ego ọbara na-eme ụna ego ego a dị general ego a na-eji eme invest invest human capital not in abia ife ego na social media ife ego na social media ụdị ihe ndị a ka ọ ga na-eme ga attract ị mara nke a nke ọzọ nke abụọ nke atọ m chọrọ ikwu ịhụ na otu ọ dakwasịrị onye a na onye ejikwala ya chi onye ọ bụla ọchị because to you. Don't laugh at anybody because you are not safe. Nigeria is so vulnerable and so open. Anybody can be a victim tomorrow. mana otu ụnụnwa ndị blọga si buo mgbe e mere Suleman attack gbagbo ndị polisi pipụl kwugidere ya ịnọ na bulletproof ime ha expose gbuola ha mgbe igbuola ha na gịnị ga-eme famili onweghị ihe man fọ because na-aza man of God onye nke a na mụ na adịghị ọrụtụ aka otu echi west ya ndụ ụmụaka papa ndị agbagburu may their soul peace ka e were na ihe mmerụ akwa mụrụ na ihe ndewonu